isiokwu a na-amụ amụ nke iri anọ na atọ a ga amị isiokwu a n'izu malitere Disemba 18 ruo 24 ọ ga-eme ka unu sie ike amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a Jehova ga-eme ka unu kwụsị ike ọ ga-eme ka unu sie ike meekwa ka unu kwụrụ chịm Pita nke mbụ isi ise amaokwu iri abụ nke iri atọ na asatọ ọ ga-eme ka isi sie ike ihe isiokwu a na-ekwu ndị isiokwu a ga-enyere aka bụ ndị ike na-agwụ n'ihi ọnwụnwa bịara ha nakwa ndị chere na ha agaghị arụli ọrụ e nyere ha anyị ga-ahụ otu Jehova ga-esi mee ka anyị dị ike nakwa ihe anyị ga-eme ka anyị nweta enyemaka ya paragrafụ nke mbụ ajụjụ olee otu Jehova si mee ka ndị fere ya n'oge ochie dị ike okwu Chineke na-ekwukarị na ndị ji obi ha niile fee Chineke dị ike ma ọ bụghị mgbe niile ka ha chere na ha dị ike dịka ihe atụ n'oge ụfọdụ eze David chere na ya siri ike ka ugwu mana e nwekwara oge ndị ụjọ jidere ya "Ha bụ ọma nke iri atọ amaokwu asaa ọ bụ eziokwu na Samson siri ezigbo ike mgbe mmụọ Chineke na-enyere ya aka ma ọ makwa na ọ bụrụ na Chineke enyeghị ya ike ike ga-agwụ ya ya dịrị ka ụmụ nwoke niile ọzọ ndị ikpe isi iri na isii amaokwu iri na asaa ihe mere ụmụ nwoke ndị a rubere Chineke isi ji sie ike bụ na Jehova mere ka ha dị ike paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere Pọl onyeozi ji kwuo na ya na-adị ike mgbe ike gwụrụ ya Pọl onyeozi mana ọ bụ Jehova ga-eme ka ọ dị ike ndị kọrentị nke abụọ isi iri na abụọ amaokwu itoolu na nke iri sịrị ma ọ sịrị m amara m ezuolara gị n'ihi na ọ bụ mgbe ị na-adịghị ike ka m na-egosi ike m n'ihi ya obi dị m ezigbo ụtọ na m ga-eji ike m na-adịghị nya isi ka Kraịst wee nye m ike ọ bụ ya mere obi ji adị m ụtọ ma ọ bụrụ n'ihi Kraịst ka m ji ghara ịdị ike ka eji akparị m ka m ji nọrọ na mkpa ka eji na-akpagbu m ka ihe ejikwasịere m ike n'ihi na mgbe m na-adịghị ike ka m na-adị ike e nwere ọrịa ndị Pọl rịara otu ọtụtụ n'ime anyị nwere ndị nke anyị na-arịa mgbe ụfọdụ o siri ya ike ime ihe dị mma o nwekwara oge ndị o chegburu onwe ya ụjọ atụọkwa ya gbasara ihe nwere ike ime ya ma mgbe ike gwụrụ Pọl ọ na-adị ike olee ihe mere ka ọ dị ike Jehova nyere Pọl ike o jidie nsogbu ndị bịara ya paragrafụ nke atọ ajụjụ olee ajụjụ ndị anyị ga-aza n'isiokwu a Jehova kwere anyị mkpa na ọ ga-eme ka anyị dị ike ma anyị ekwesịghị ịtụwa anya ka Jehova nye anyị ike ma ọ bụrụ na anyị agbaghị mbọ ọ bụla iji mee ihe atụ injin ụgbọala na-enyere ya aka ị na-aga ma onye na-akwọ ụgbọala ahụ ga-enyerịrị ụgbọala ahụ ọkụ ka o nwee ike ịga ebe ọ chọrọ ịga otu ahụ ka ọ dịkwa anyị Jehova dị njikere inye anyị ike ma a ga-enwerịrị ihe ndị anyị ga-eme ka Jehova nye anyị ike olee ihe ndị Jehova nyere anyị iji mee ka anyị dị ike Olee ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike inweta ike ahụ? Anyị ga-amata azịza ajụjụ ndị a ma anyị leba anya n'otu Jehova si mee ka mmadụ atọ akọrọ akụkọ ha na Baịbụl dị ike. Ha bụ Jọn onye amụma, Mary nne Jizọs na Pọl onye ozi. Anyị ga-ahụkwa otu Jehova si esi otu ahụ eme ka ndị na-efe ya taa dị ike. Ikpe ekpere na ịmụ ihe ga-eme ka ị dị ike. Paragrafụ nke anọ. Ajụjụ Olee otu anyị ga-esi enweta ike si n'aka Jehova? Otu ụzọ anyị ga-esi nweta ike Jehova na-enye bụ ikpe ekpere. Jehova ga-aza ekpere anyị nye anyị ike karịrị ike mmadụ. Ndị Kọrịntị nke abụọ isi anamokwu amaokwu asaa. Ịmụ okwu Chineke na ịtụgharị uche na ya nwekwara ike ime ka anyị dị ike. Ihe Jehova si n'okwu ya bụ Baịbụl na-agwa anyị na-akpa ike. Ndị Hibru isi anamokwu amaokwu iri na abụọ. Ọ bụrụ na ikpe ekpere ma gụọ okwu Chineke ị ga-enweta ike ị ga-eji dị nsogbu na-enwe ọṅụ ma ọ bụ rụọ ọrụ siri ike ka anyị lee otu Jehova si mee ka onye amụma ya bụ Jona dị ike paragrafụ nke ise ajụjụ gịnị mere eji kwesị ime ka Jona onye amụma dị ike Jona onye amụma kwesịrị inwe obi ike ọ gbaara ọrụ siri ike Jehova nyere ya ọsọ ihe a mere ka ọ fụ obere ka oke ifufe gbuo ya na ndị ya na ha nọ n'ụgbọ mmiri mgbe a tụbara ya n'ime mmiri ebe ọ hụrụ onwe ya bụ ebe ọ na-anọtụbeghị mbụ ya bụ n'ime afọ nnukwu azụ gbara ọchịchịrị olee otu i chere obi dị Jona mgbe ahụ ọ tụrụ anya na ọ ga-anwụ ebe ahụ ọ ga-abụ na o chere na Jehova ahapụla ya ọ ga-abụrịrị na Jona nọ na-echegbu onwe ya paragrafụ nke isii ajụjụ dịka e kwuru na Jona isi abụọ amaokwu mbụ amaokwu abụọ na nke asaa gịnị mere obi ji sie Jona ike mgbe ọ nọ n'afọ azụ Gịnị ka Jona mere ka o nweta ike n'ebe ahụ naanị ya nọ? Otu ihe o mere bụ ikpe ekpere. Jona isi abụọ ma okwu mbụ na nke abụọ nakwa nke asaa sịrị. Jona nọ n'afọ azụ ahụ kpee ekpere gwa Jehova bụ Chineke ya okwu. Ọ sịrị, "M nọ n'ahụhụ kpọọ Jehova, ya aza m. M nọ n'ala ala ili rịọ ka ị nyere m aka. Ị nụrụ olu m. Mgbe m nọ n'ọnụ ọnwụ, echetara m Jehova. Ekpere m wee ruo gị ntị. n'ụlọ nsọ gị ọ bụ eziokwu na Jona emehiela Jehova o chegharịrị obi esiekwa ya ike na Jehova ga-anụ ekpere ya Jona chebakwara ihe dị n'okwu Chineke ọ gụrụ n'oge ndị gara aga echiche olee ihe mere anyị ji otu ahụ na ekpere ya nke edere na Jona isi abụọ okwu ndị o kwuru ebe ahụ bụ ọtụtụ okwu ndị dị n'abụ ọma dịka ihe atụ jiri ihe e kwuru na Jona isi abụọ amaokwu abụọ na nke ise tụnyere ihe e kwuru n'abụ ọma nke iri isii na itoolu amaokwu mbụ nke iri asatọ na isii amaokwu asaa o doro anya na Jona ma amaokwu Baịbụl ndị ahụ nke ọma otu o si chebara ihe ebe ahụ kwuru echiche mgbe ọ nọ na nsogbu mere ka obi sie ya ike na Jehova ga-enyere ya aka Jehova mechara mee ka azụ ahụ gbọpụta Jona n'elu ala ọ dịzi njikere ịnabata ọrụ Jehova nyere ya ma rụọ ya paragrafụ nke asaa na nke asatọ ajụjụ olee otu otu nwanna bi na Taiwan si nweta ike n'oge ọnwụnwa bịara ya akụkọ Jona nwere ike inyere anyị aka ma ọtụtụ nsogbu bịara anyị dịka ihe atụ otu nwanna bi na Taiwan aha ya bụ Zimin nwere ezigbo ọrịa ndị ọ na-arịa ihe ọzọ bụ na ndị ezinụlọ ya na-emekpọ ya ọnụ n'ihi na ọ na-efe Jehova ikpe ekpere na ịmụ ihe na-enyere ya aka inweta ike si n'aka Jehova ọ sịrị mgbe ụfọdụ ọ bụrụ na nsogbu abịara m m na-echegbu onwe m nke na obi agaghị eruli m ala ma mụọ ihe ma ọ naghị ada mba ọ sịkwara ihe mbụ m na-eme bụ ikpe ekpere ihe ọzọ m na-eme bụ ịkwụnye ihe m ji ege egwu na ntị ma na-ege abụ eze anyị mgbe ụfọdụ m na-abụ abụ anyị n'olu dị ala ruo mgbe obi bịara ruo m ala mụ amalitezie ịmụ ihe ihe na-enyere zimi n'aka inweta ike o ji edi nsogbu ndị siri ike na-abịara ya bụ ịmụ ihe n'onwe ya dịka ihe atụ mgbe ọ ka na-enweta onwe ya n'ahụ awara ya otu nọọsụ gwara ya na ebe ọ bụ na ọbara dị ya n'ahụ ehi izighị nne na ọ ga-adị mkpa ka amịnye ya ọbara n'abalị bọtara ụbọchị awara ya ahụ ọ gụrụ gbasara otu nwanna awara ụdị ahụ ahụ a ga-awa ya nwa ọbara nke nwanna nwaanyị ahụ aharụghị dị ka nke ya nwa n'agbanyeghị ya nwanna nwaanyị ahụ ekweghị ka a ya ọbara ọ gbakekwara akụkọ a nwanna zimin gụrụ mere ka okwukwe ya sie ike paragrafụ nke itoolu ajụjụ ọ bụrụ na ị na-echegbu onwe gị maka ọnwa bịara gị gịnị ka ị nwere ike ime ọ na-esiri gị ike ikpe ekpere kọrọ Jehova otu obi dị gị ma nsogbu bịara gị ka ike ọ na-agwụ gị ịmụ ihe cheta na Jehova ma nnọọ otu ọ dị gị n'ihi ya ọ bụrụgodị na ọ bụ obere ihe ka ị kwuru n'ekpere obi kwesịrị isi gị ike na Jehova ga-enye gị ihe dị gị mkpa ọ bụrụ na ọ na-esiri gị ike ịgụ ihe ma ọ bụ ịmụ ihe n'ihi na ị na-arịa ọrịa ike na-agwụ gị ma ọ bụkwanụ na ị na-echegbu onwe gị ị nwere ike ige baịbụl ma ọ bụ akwụkwọ ndị anyị ji amụ baịbụl nke a na-egere egere ihe ọzọ nwere ike ịbara gị uru bụ ịga abụ alaeze anyị ma ọ bụ ile vidiyo dị na jw.org Jehova chọrọ ime ka ị dị ike ọ ga-emekwa ka ị dị ike ma ọ bụrụ na ikpe ekpere ma na-achọ azịza ekpere gị ahụ na baịbụl nakwa n'ihe ndị ọzọ ọ na-enye anyị foto eji kọwaa paragraf nke isii ruo na nke itoolu na-egosi ebe Jona na-ekpesi ekpere ike n'ime afọ azụ nke abụọ ebe otu nwanne nọ n'ime ụlọ ya na-ekpesi ekpere ike ihe ndị nọ ya n'akụkụ bụ Baịbụl na ekwentị ọ kwụnyere ihe eji egere ihe ihe edere na foto ahụ sịrị dịka Jona onye amụma olee otu anyị ga-esi enweta ike mgbe nsogbu bịara anyị ụmụnna gị ga-emeli ka ị dị ike paragrafụ nke iri ajụjụ olee otú ụmụnna anyị si eme ka anyị dị ike Jehova nwere ike iji ụmụnna anyị mee ka anyị dị ike ha nwere ike ịkasịkwa anyị nnọọ obi mgbe ọnwa bịara anyị ma ọ bụ mgbe o siri anyị ike ịrụ ọrụ e nyere anyị ndị Kọlọsi isi a na-amaokwu iri na nke iri na otu ndị enyi kacha dịrị anyị mkpa n'oge nsogbu ilu isi iri na asaa ma okwu iri na asaa ọ bụrụ na ike agwụ anyị ụmụnna anyị nwere ike igboro anyị mkpa anyị kasie anyị obi gbaakwa anyị ume ịnọgide na-efe Jehova ka anyị lee otu ndị ọzọ si mee ka Meri nne Jizọs dị ike paragrafụ nke iri na otu ajụjụ gịnị mere eji kwesị ime ka Meri dị ike ọ dị mkpa ka Meri nweta ike ọ ga-eji mee uche Jehova chegodo otu o si chiri obi n'aka mgbe mmụọ ozi gebrel nyere ya ọrụ na-adịghị mfe ọ lụbeghị di ma a gwara ya na ọ ga-adị ime ọ zụtụbeghị nwa ma a gwara ya na ọ ga-elekọta nwa ga-aghọ mesaya ebe ọ bụ na ya na nwoke ọ bụla enwebeghị mmekọahụ olee otu ọ ga-esi agwa Josef bụ onye chọrọ ịlụ ya na ọ dị ime paragrafụ nke iri na abụọ ajụjụ dịka e kwuru na Luk isi mba okwu iri atọ na itoolu ruo iri anọ na ise olee otu Meri si nweta ike dị ya mkpa olee otu Meri si nweta ike o ji rụọ ọrụ e nyere ya pụrụ iche ma sie ike o kwere ka ndị ọzọ nyere ya aka dịka ihe atụ ọ gwara Gabriel ka ọ gwakwuo ya ihe ndị ọzọ gbasara ọrụ ahụ e nyere ya obere oge nke ahụ mechara ọ gara n'ala bụ ugwu ugwu n'otu obodo dị na Juda gaa leta onye ikwu ya aha ya bụ Elizabet njem ahụ ọ gara magburu onwe ya Elizabet jara Mary mma Jehova mekwara ka Elizabet kọrọ Mary otu amụma gbasara nwa ọ ga-amụ Luk isi mbụ amaokwu iri atọ na itoolu ruo iri anọ na ise sịrị n'oge ahụ Meri gawara ngwa ngwa n'ala bụ ugwu ugwu n'otu obodo dị na Juda. Ọ banyere n'ụlọ Zekaraya ma kelee Elizabet. Ka Elizabet nụrụ ekele Meri, nwa ọ bu n'afọ maliri elu. Elizabet jupụtakwara na mmụọ nsọ wee tie mkpu sị: Onye a gọziri agọzi ka ị bụ n'ime ụmụ nwaanyị niile, ihe a gọziri agọzi ka mkpụrụ nke afọ gị bụkwa. Onye ka m na nne nke onye nwe m bịara ileta m? n'ihi na ozugbo m nụrụ ekele gị obi tọrọ nwa m bụ n'afọ ụtọ ya amali elu nwaanyị nke kweere na-enwekwa obi ụtọ n'ihi na ihe ndị ahụ Jehova gwara ya ga-emezucha Mary kwuru na Jehova ji aka ya dị ike mee ihe a niile Luk isi mba amaokwu iri anọ na isii ruo iri ise na otu Jehova si n'aka Gabriel na Elizabeth mee ka meri dị ike paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe mere mgbe otu nwanna nwaanyị bi na Bolivia gwara ụmụnna ya ka ha nyere ya aka dịka Mary ụmụnna gị nwekwara ike inyere gị aka dịka ihe atụ e nwere otu nwanna nwaanyị bi na Bolivia aha ya bụ Dasuri ụmụnna kwesịrị ime ka ọ dị ike mgbe a chọpụtara na papa ya na-arịa ọrịa ga-emecha gbuo ya nke mere ka ọ nọrọ n'ụlọ ọgwụ ọ chọrọ ịnọ na-emere papa ya ihe niile ma ọ bụghị mgbe niile ka ọ dịrị ya mfe ọ sịrị ọtụtụ mgbe ike ime ya gwụrụ m ọ gwara ndị ọzọ ka ha nyere ya aka o meghị otu ahụ na mmalite ọ sịrị achọghị m inye ụmụnna m nsogbu m nọ na-echesi ọ bụ Jehova ga-enye m ike dị m mkpa ma m mechara chọpụta na otu a na-anọrọ onwe m na-ekweghị ka ndị ọzọ nyere m aka pụtara na m na-agba mbọ ka naanị m bụrụ nsogbu m Dasuri kpebiri na ya ga-edegara ụfọdụ ndị enyi ya akwụkwọ ozi kọwara ha otu ihe si dịrị ya ọ sịrị agaghị m akọchali otu ụmụnna m si gbaa m ezigbo ume ha butere m nri n'ụlọ ọgwụ gụọkwara m amaokwu baịbụl ndị gbara m ume obi na-atọ m ezigbo ụtọ ịmara na anyị anọghị naanị anyị anyị nọ n'ezinụlọ Jehova buru ibu ya bụ ezinụlọ na-adị njikere inyere gị aka soro gị bee akwa na-agbakwa gị ume ka ị ghara ịkwụsị ife Jehova paragrafụ nke iri na anọ ajụjụ Olee ihe mere anyị kwesịrị iji ka ndị okenye nyere anyị aka? Otu n'ime ndị Jehova ji eme ka anyị dị ike bụ ndị okenye. Ha bụ onyinye Jehova na-eji eme ka anyị dị ike, meekwa ka anyị nweta ume. N'ihi ya, mgbe ọ bụla ị na-echegbu onwe gị, kọsara ndị okenye ihe na-echegbu gị. Ha chọọ inyere gị aka, jiri obi ụtọ nabata enyemaka ha. Jehova na-esi n'aka ha eme ka ị nweta ike. olileanya maka ọdịnihu ga-eme ka ị ike paragrafụ nke iri na ise ajụjụ olee olileanya ndị kraịst niile nwere nkwa ndị e kwere na baịbụl nwere ike ime ka anyị nwee olileanya nyekwa anyị ike anyị ga-eji ghara ịkwụsị na-efe jehova ebe anyị bụ ndị kraịst anyị nwere olileanya magburu onwe ya ịdị ndụ ebighị ebi ma na ụwa emere ka ọ ghọọ paradaịs ma bụ n'eluigwe olileanya anyị nwere na-enye anyị ike anyị na-eji dị nsogbu na-ekwusa ozi ọma na-arụkwa ọrụ dị iche iche e nyere anyị n'ọgbakọ ọ bụkwa otu olileanya ahụ mere ka Pọl onye ozi dị ike paragrafụ nke iri na isii ajụjụ gịnị mere e ji kwesị ime ka Pọl onye ozi dị ike e kwesịrị ime ka Pọl dị ike n'akwụkwọ ozi o degara ndị Kọrint o ji onwe ya tụnyere ite aja na-esighị ike e nwere oge ndị nsogbu bịara ya ihe agbagwojuo ya anya akpagbuo ya kwadakwa ya e nwedịrị ọtụtụ oge ọ gara anwụ ndị kọrịntị nke abụọ isi anọ amaokwu asatọ ruo iri Pọl dere ihe ndị a mgbe ọ na-eje ozi ala ọzọ ya nke atọ mgbe o dechara ihe ndị a nsogbu ndị ka ndị nke ahụ bịara ya igwe mmadụ na-eme tigbuo zọgbuo lụsoro ya ọgụ anwụchiri ya ụgbọ nọ na ya kpuru atụkwara ya mkpọrọ paragrafụ nke iri na asaa ajụjụ dịka e kwuru na ndị kọrịntị nke abụọ isi a na amaokwu iri na isii ruo iri na asatọ gịnị nyere Pọl aka ịdị ọnwụnwa ndị bịara ya ihe nyere Pọl aka ịdị nsogbu ndị a bụ ilekwasị anya na olileanya o nwere ndị kọrịntị nke abụọ isi a na amaokwu iri na isii ruo iri na asatọ sịrị ọtụtụ nsogbu na-abịara anyị n'ụzọ niile ma ọ pụtaghị na nke anyị na-eme agwụla ọtụtụ ihe na-agbagwoju anyị anya ma anyị na-emecha mara ihe anyị ga-eme a na-akpagbu anyị ma Chineke anaghị ahapụ anyị a na-akwado anyị n'ala ma anyị anaghị anwụ ebe ọ bụla anyị gara a na-enwe ihe nwere ike igbu anyị otu ahụ o mere Jizọs ihe a na-egosi na anyị na-ata ahụhụ otu Jizọs tara ọ gwara ndị kọrent na n'agbanyeghị na ike na-agwa elu ahụ ya ọ gaghị ekwe ka o mee ka ọ daa mba Pọl lekwasịrị anya n'ọdịnihu ngọzi ọ ga-esi n'olileanya o nwere ịdị ndụ ebi ebi n'eluigwe enweta nọ na-ekwu nne ọ dị njikere ịdị mkpagbu ọ bụla ka o nwee ike ịnweta ụgwọ ọrụ ya Pọl tụgharịrị uche na olileanya a nke mere ka ime ahụ ya na-esikwu ike kwa ụbọchị paragrafụ nke iri na asatọ ajụjụ olee otu olileanya nwanna Tihomia na ndị ezinụlọ ya nwere si mee ka ha dị ike e nwere otu nwanna bi na Bulgaria aha ya bụ Tihomia olileanya o nwere mere ka ọ dị ike n'afọ ole na ole gara aga nwanne ya nwoke ọ tọrọ aha ya bụ Strafko nwụrụ n'ihe mberede okporo ụzọ ruo oge ụfọdụ Tihomia nọ na-eru ezigbo uju ihe ya na ndị ezinụlọ ya mere nyere ha aka idi ya bụ na ha chere gbasara otu mbilite n'ọnwụ ga-adị ọ sịrị dịka ihe atụ anyị na-ekwurịta ebe anyị na Strafko ga-ezute nri anyị ga-esiri ya ndị anyị ga-akpọ ka ha bịa na nnọkọ mbụ anyị na ya ga-enwe ma kpọlite ya n'ọnwụ nakwa ihe anyị ga-agwa ya gbasara oge ikpeazụ tihomia kwuru na ilekwasị anya na olileanya ha nwere nyere ya na ndị ezinụlọ ya aka ị na-atachi obi nakwa ịnọ na-eche oge Jehova ga-akpọlite nwanne ya nwoke paragrafụ nke iri na itoolu ajụjụ olee ihe ị nwere ike ime ka olileanya ị nwere sikwuo ike olee otu ị ga-esi eme ka olileanya ị nwere sikwuo ike dịka ihe atụ ọ bụrụ na ị nwere olileanya ịdị ndụ ebighị ebi n'ụwa Gwa m okwu baịbụl ndị kọwara otu paradaịs ga-adị tụgharịakwa uche na ha chee gbasara otu ndụ ga-adị n'ụwa ọhụrụ were ya na ị na-ahụ onwe gị ebe ahụ ole ndị ị na-ahụ ole ụdị ụdị ị na-anụ ole otu obi dị gị iji nyere gị aka ịmatatụ otu paradaịs ga-adị lee ihe ndị e sere n'akwụkwọ anyị gbasara paradaịs ma ọ bụkwanụ gị vidiyo egwu ndị dị ka alaeze Chineke na-abịa n'igbughị oge ọ bụla ma ọ bụ chetụgodi oge ahụ ọ bụrụ na anyị a na-eche mgbe niile banyere ụwa ọhụrụ anyị na-atụ anya ya nsogbu ndị anyị nwere ga-adị anyị ka ihe na-anaghị adịte aka idi ha na-adịkwa mfe ndị kọrentị nke abụọ isi a na amaokwu iri na asaa Jehova ga-eji olileanya o nyere gị mee ka ị dị ike foto eji kọwaa paragrafụ nke iri na itoolu ebe otu nwanna nwaanyị ntị chiri na-ele vidiyo egwu aha ya bụ Alaeze Chineke na-abịa nke dị n'asụsụ ndị ogbi na-echekwa otu ndụ ga-adị n'ụwa ọhụrụ ọ na-ahụ onwe ya ebe ya na ndị ọzọ na-akpọ ngwa egwu ihe edere na foto ahụ sịrị olee otu i chere ndụ gị ga-adị n'ụwa ọhụrụ paragrafụ nke iri abụọ ajụjụ ọ bụrụgodị na ike gwụrụ anyị olee otu anyị nwere ike isi nweta ike ọ bụrụgodị na ike gwụrụ anyị ọ bụ Chineke ga-enye anyị ike abụ ọma nke otu narị na asatọ amaokwu iri na atọ Jehova enyela gị ihe ndị ga-eme ka ị dị ike n'ihi ya mgbe ọ bụla ị chọrọ enyemaka iji rụọ ọrụ e nyere gị iji dị ọnwa ndị na-abịara gị ma ọ bụkwa na iji na-enwe obi ụtọ rịọsie Jehova arịrị ike na ekpere ma okwu ihe n'onwe gị ka ihe otu Jehova ga-esi enyere gị aka kwe ka ụmụnna gị gbaa gị ume mee ka olileanya ị nwere sie ike n'obi gị ime ihe ndị a Chineke ga-eji ike ya dị ebube mee ka ị dị ike ka ị wee na-atachi obi n'ihe niile jirikwa ọṅụ na-edi ihe niile ndị Kolosi isi mbụ amaokwu iri na otu olee otu ihe ndị a ga-esi mee ka ị dị ike ekpere na ịmụ baịbụl ụmụnna gị olileanya ị nwere n'ọdịnihu ga-aka mma abụ nke iri atọ na atọ tụkwasị Jehova ibu gị isiokwu agwụla